ọmalịcha nwa bebi ọkụ ka o si wee dị nkịta bụzikwana ma agazi n'ọrụ ka mụ na gị nọ n'ụzie nwere ofu ọnụ nwere ofu ọnụ nwekwere nke ịbụọ ọ bụrụ ịbụ ọ na-aga aga ka e ozi ihe ozi nakwa n'ụdị agha akwanụ 백이 날 거다. 이거 이거 이거 이거 이거 이거 이래서 강북 보기. 뭐? 이래서 강북. 아우. 야, 그게 어디 있 esi na ịbụ nwata akwụkwọ um, ọ na akwụkwọ ebe ijekọ na aha akwụkwọ na akwụkwọ m mgbe ọkwa bụ njikọ Jessica ah, biko biko ozugbo ama nnọọ ezigbo mmadụ ọ kwere m nghọta na gị na-abụ ejego gị ihe a niile ị na-eme anụ maka mma na ibe ezigbo mmadụ biko achọrọ m ya ka ezi ụdịga mgbanwe ịgbanweziri kịtazi ọ bụ na ọ bụ azụkwa m ọ dị ka ya akwụsị m ebe a ka m pụọ dị anya biko biko biko isi na gịnị ọ akwụsị m ebe a ka m pụọ biko checheche ka m pụọ che ka m pụọ ngwa chere m ga-akwụsa gị ngwa ngwa yegodi m ekwentị gị yegodi m ekwentị gị yegodi m ekwentị gị asị gị na m achọrọ ọ bụ okwu n'oge nya ịdago obi ọkụ ya ị dị ekwusi nnọọ anyị na-asụsụ ndị agbụrụ nwekwa ịmama mfu n'ụwa ahụ hmm. ịhụnanya anyị na-akọ na ife na-akọ ọkwe na nghọta ajụjụ m chọrọ ịjụ gị bụ kedu ebe ije n'abalị eh? nke na-agbakagodi n'isi bụ na ịrapụrụ m ebe anyị na-enwe obi aṅụrị wee jewa m nnọọ na n'eziokwu ị na-eleta m anya mmadụ onwe m fụkwazị gị n'anya mana ị ga-ejiri onye a nwayọọ nọ ọ bụrụ iji okwe ya nwanyị onye nwekwere ike nwee ọbara mgbanye elu maka mụnwa eziokwu na ọ gbasara gị gbasara gị ihe nna gị bụ kedu ebe ije n'abalị achọrọ m ịma kedu ije nsogbu adịrọ mma agwa gị mana ihe ga-ebu ụzọ kwe m nkwa na ịbụ alụgo gị gbara okpuru na ị ga-agwụkwa n'ebe iche nsogbu n'ebe iche ebe iche now. Tell me what I want now, baby. Tell me what do you see? I need your attention, cause you ain't your creation. Oh no, my time, my application. Oh, oh, can't resist the temptation. I need your attention, cause you ain't your creation. girl. I'm I'm on my side. Hapụ na gị n'ebe a nọ, chukwu nwesị na nla ekele. Ee, na-egbu dị one on one isi na enwerekwa iwe a sị m ka m magodoro ebe isi magodoro mmata gị ọfụma igbo mana enwekwana iwe wa mbụ aha m bụ reta eji nke gị gbanụ Jessica Eze ọmarịcha afa n'afọ nwata mara mma ị mara mma nwekwa ezigbo afọ o juru m n'afọ kama ihe njikwa pụta gị ebe a achọrọ ka isogbu m were na-abịa ka ya ka wee mkpakarịta ụka nya nsogbu gị na-abịaghị aga ebube egwu ịma achọrọ m ihe nya nsogbu gị ọ na-akụta na ababeghị ọkwa gị na-egwuregwu ka m bere si n'okwu elu na ee rapụ ogologo okwu adịghị ọnụ ka mgbe infat bifo anyị anaghị abịa anyị ga-eje klọb ka nka nke a klọb ụmụaka ị na-anụ maka panda anyị gbasịa na panda anyị anazi ego mpanda ya ga ọfụma ọfụma hapụ m elete ya agha ee abanye nwa ịya anụ ụda agha those on ah, oh, ah, ah. Hey, Jessica. Hey, Biko. Ìgà báwo pa. Eh? Ìwọ pe ń báwo. Aya mi legi ìwọ pe ń báwo cha cha cha cha cha. Ntuni. Ntuni. Ni no no kiswe me ibo no we na ke. Ìwé solu nwoke na ama abọ. Ima ade ibo si. Ima ade mo mmadụ mara ụmụ mmụọ wụrụ ihe sonye wee nara gị nke kachasịkwa ndị ọ bụ na ama m na ijighị okwu nna be enyi wee mee ya bụ ife oh, adaoliwejewo biko ọ dị ka mma bịara nkịta m achọkwa m ịga akwụkwọ ka ndị ụgbọala hmm? ka ụgbọala nnọtazika jebe nnọọ jebe mana ka m gwakwa gị ofe ife nwaanyị ijicha wee nata m ga-akpọkwa gị ebe a ga-anọ wee kpepụta gị ajọ mmụọ n'ihi na zuru na ajọ mmụọ na-edozi onye isi ka m chetakwa gị na gị na dr daisy nwere ọgbakọ n'elekere anya nke nọ nke mgbede eh, um, ha onye isi ọ fekwara elekere ise ka oge ruo mgbe gị na nne jiri nye ife emekwana ga-eli gachiga n'ụlọ ọrụ ma ọsịsọ obi bụ nsa aṅụrị hai ndị na-abịa azụ anyị afịa ihe eh, fa na-akpọ na foonu na-ekwu otu obi si edefa mana ị na-enyefe anya ọfụma nna m daalụ oh. ah, mama mana ezigbo ọzụzụ ị nyere nyere ihe eji agụ Eh? ọ na-adị m oke na-amalite ito abụọ bụ ito eh? gị na mma kwa ụbọchị <laughs> eh? <laughs> m <laughs> ito abụọ daalụ daalụ mana mama ọchị hmm. na achị ọ dị ka onye ịgwa m kedu mgbe ị ga-akpọbatalụ m ọmalịcha nwaanyị si m nọ nwunye gị ị mara eburu e ọzọkwa ụmụaka o achọrọ m iku ụmụ ụmụ m ka m fụna ụmụ gị nụ ị bụ Charles ihe bụ ụmụ nke gị ka m na-ekwu achọrọ m ife ụmụ gị ihe

ọ na-akpachara ihe m aja n'ime ofe onye ọbụla tinye m aka n'ihe m ji eri nri m nne m n'anya mana nsogbu adịrọ na ụtọ akpa Charles otu otu ya bụrụ ụtọ Donald ya bụ na ị na-akpọzi m onye okwu asị Donald imepụ ọnụ iji eri ji eri ede na-akpọ Charles onye okwu asị nsogbu adịrọ adịrọ bụ ife na-eme mama ịkwesịghị ịghọta ife na-eme rapụ Donald ọ na-akpọ m onye okwu asị ya bụrụ ezigbo mmadụ ka Donald rapụ Donald ka ọ bụrụ ezigbo mmadụ ka bụ bụrụ ajọ mmadụ mana nsogbu adịrọ Donald n'a ata na-abụghị n'obi ị na-ata na m anya mara eji m obi ahụrụ iwe bata ka m bịa lee nne nne m si mana mgbe m furu iti ọta maọbụ mgbe m furu nwa efulefu a mgbe m furu nwa anụ ofi a afọ agbachie mama ọ ga-adị ọ bụrụ gwa ka ị bụrụ m ife ọmụma n'obi mama enwere ife m bụrụ gị n'obi ọ ga-adị mama ka ọ dịgodi mama mama

especial make Just come in 10%. Nye m my own 10% as a worker. chọọ gee ntị ka m gwa gị. Abịa m ebe ifo mmadụ. Fụcha onye nna afụ, o onye ọzọ nka na-eche. Ịghọtago? Biko enyina m nsogbu. Abịa ebe tielu m aja Charles needs my own things, okay? Okay, it's a wardrobe. Um, this guy. Oludum Kutua. Yes. Um, this guy. Oh, Olumo. I can kill Olumo. I'm not so good at Olumo. If you reach on car, you got Olumo. No, no, no, no. Kedu onye nke a na gị. Trump, chelugodi chelugodi, echere m mụ na gị na-aba ekwu gị ya ngwa gị na mmadụ arụzụrụ gị ọrụ echere m mụ na gị na-aba arụchago ee Trump ọkụ ifu jesi ka ị na-afụ ya sọsọ ihe ị ga-enye m bụ 3 years sọsọ arụ ịtọ ebe m tinyere ukwu na gụnwa bụ Trump ama ma-abata n'ime ya biko rapụ m ka m nwere ihe ya n'efe abụ m onye gbanwere agbanwe kịta não diski ị na-afụ ebe a kịta abụzi m rebranded ịghọtago so just 10 percent ị ga-enye m bụziri nsogbu ee Jessica ee ee Jessica mụa onye iberibe ee Yeah, I put that love here. In Molomo Amelu, I know fear is up today. Common percentage 10%. Near my own 10% as Oga. Those are also. Okay, when you bring everything with you, the mama will come. Okay, that's what will come. ara nwanyị ntị ịkpọ kedụkwa ebe isi achala nwanyị nwaanyị nwanne m ọkwụrụ ọkalịsị ị mana nwaanyị ibi bịara bụ n'ọnụ hmm. ọ nke n'ụtụ ọ nke <laughs> um, um, a na obi na-asọ gị sọ aṅụ mhm. eh? gịnị mere isi abịa ọ dị ka onwe gị azụ ịta eh, azụ nke abụrụkwa obere azụ nke a ndị ezigbo biko kọlụm kọlụm kọọlụ m achọ n'oge ịnụ ka a ịmara ife asị na asị a na-atọkarị mgbe ọbụla kọọlụ m kọọlụ m kọọlụ m ka n'eze dị anyị na ọ bụ na ị agadaga nwoke a mụ na ya na-abụ nwoke bụ asa nwa ife ime nwoke ihe nwa ihe a na-agwaga bụlile mana mana mana mana chelụkwa chelụkwa agwakwana isi a wee na-abịa ka ezi ya mara ọ dị ka ị na-afụzikwa n'ime mmụọ nwunye abụghị ụnyaahụ nụnụ eso m ya lụọ ụlọ nọ n'ozugbo hei chineke eu ị nwere ifele n'anya ị nweghị ugwu ka ị se o ụmụ nwaanyị na-enwe ugwu na bebi ya ọ bụrụkwa ebe a ka ọ belụ nwatakịrị nwoke ihe hona a ata adịrọ mma ihe ọ na-atọ mana ka é? dịka o si wee ma mma na mgbada emezini ya na nwaanyị kwesịrị inwe ugwu nwaanyị kwesịrị inwe nwaanyị niile kwesịrị inwe ọsị mmụọ isi n'ugwu ugwu a na-etinye mmadụ n'ime n'ọrụ ka ọ na-edobe nri na tebụl na-ebukọrọ bụ akụkọ ifo ugbu ahụ mgbe anyị ekwu okwu ugwu mgbe mma dị ka nwaanyị ịgarago ndepụta a na-eto m afa ọ mgbe a na-ekwuzi okwu ugwu mara m enweghị mekwa nta <laughs> ọ na-ewute gị biko achọrọ m ka iwe wee m nkịta ahụ ị na anyị fụna na nka na-abata abata anyị m na-eje akwụkwọ ma ọkụ ọtọ iwe iwe n'ebe ezigbo nwanne m ezigbo nwanne m jesika jesika ọrịa mmenwu dịkwa n'ekweghị ka ibute ya onye ọbụla ifuru isoro na akpụrụ bi ya kụba nyele ya aka ya okwu niile ga nke ọ na-ahụ oje mee nke dị ya n'uche ee nyere m kọlọ mahadum ndị nkuzi ha eh. na ya na-ekwu nne m ụka kwa mma na ị ga-afụ ya o ifu ya ozugbo oge adịkwa nwa ka ịkwanụ na-eme udo ehe eh, ka ị na

Daddy, daddy, oh. Udo? Kama kana kwa nuna akwụkwọ o. Ndị lecturer asaa n'ụwa ha na-ekwesịkwa na-abịa klaasị gị anyị. Nwere ihe na-emepụta. Ọkwa ya ka nọ. Ọ kịta. Nsogbu adịrọ nna Sụgbadoro o. Nne m akwa mmadụ egwu mmadụ ka ji Nke ahụ m ka onye agbara abara. Ebe ka ihe o nwoke na ka ihe edere uri Ebe nwaanyị dere uri n'ọnụ o. Hai! Ka wee kwetekwa m ịjọ mkwe. nwa ka ezi ife ị na-eme n'ime ebe a ka ị na-asa dị ị na-abịa na ebe ị ga-eme gị na-asa asapụkwa n'ushi ahụ m na-anụ mgba biko bịa bịa bịa bịa bịa bụ ọzọ nwara ebe arụ m abụ ọzọ arụ biko bịa mee m ka dịka nwoke ọgbakwa ife mụ na nwunye m na-ebudo nwa ya nne pụtawazie n'ụlọ sadokwana ife anọ biko pụtawa na ihe eji amara dike ma ekwefụtere nne m ọma agụ nwoke ome ka nne ya nne gị na-ekwu na ị ga-agbanwe oge ọbụla na ị ga-agbanwe mana afụgo m na mgbanwe adịghị n'ime gị bụ nwoke chacha mgbanwe adịro gị n'ime gịnị bụ ihe gịnị ga-emekwanụ gị n'ọbụ ihe na-emebu gịnị ka ihe a na-emebe gịnị ka ihe a na-emebe osi ma onye onye onye onye mee gịnị obi onye isi obi na be m obi my. Hey, biko biko ọzọ eziokwu niile eji m ịdị mma nwee wee n'anya gị biko agwakwa na nna anyị ukwu ka nna anyị gị biko biko biko biko ọmalịcha nke ekwenụ a na-ajụzikwa ụdị ị na-achịkwa m na akara m adịrọ n'ekwentị gị akara onye ibu n'obi ọ dịrọ n'ekwentị gị ijekwa ngwa ọ Charles ka gị na-enye Ee, ee, ee, ọgwụ a na otu a ọ na-esezi ụbọchị wedata obi wedata obi ka ka nkọwala ọnụ gị ka onwe ya na-ese ya na ibe ya emechechecheche wetuo obi na o nwere ife asị ka m yọ akwanye ka njikpọ eti paa biko biko ka nna ayọ gị nna ayọ gị ayọ biko biko gbaa ọma mmezi ọzọ biko ọ bụ ọgụ egwesịrị iwe ọma mmezi ọzọ

ike maka mgbe ị na-ewe iwe nnọọ ka isi wee gbalụcha nnọọ elu gị fikọcha iru gị nnọọ bụrụ na nkọrọ na-ekiri gị nnọọ ihe abanyekwa ọghọ maka ihe emekwa ọfụma <laughs> um, e nwere ebe arụrụ ọfụrụ agwaghị m gị ipe ebe ịpa anya hmm. na-agbanyekwa ịmara omegoro abalị na-abụ nwere dị nje na ka m jee gbatị ọkpụkpụ maka kọrịkpa ka anya.

kuna mama ngurapu neba msefa na oburu ogu na omanga sefa na oburu ogu na from the first time we met you know you got me I told Fika was getting on I told him I was getting money but he said I was getting mad I didn't take it like a seven less I came for you girl fuck time X is in love can we see your people girl gonna make you feel like a woman feel the sweetness of my loveness ha all the ladies in the hood them I rush me but I pay them don't ear like I don't hear since I met you I know I got you ha I never think about those shit that I hate I'm all I, eh, your love they make I mbọsị ọzọ njikwa nwayọwa aka chekwa maka akụkọ ngakọrọ gị mbọsị ọzọ nnekwupụ ọ dịrọ fọni mana imechaziri ọdịzi ka meluziko meskizi ngwara gị na nweta gị na shap kọna ihe ga-eme gị abanye be maka ihe na-emezi introduce bụzi new skills kịta deboye jewego jiri mma nwoke na pịaka gị shika na gbaka ki kịta bụzi my ton fọgetekwa maka ihe niile na-akọ maka ihe mere eme emego ndị mana tugod ihe mụ na gị ga-akụzi bụzi high pitch akụfesigo Jessica, que vídeo eu costumo ajudar a minha É? Tem uma. Muda a né? minha língua, tem uma. Arrugar a minha cabeça. Nipa na. Choice. Ihe nwa na bụ na ụmụnna mmasị ọkwa ga-ekwe gị mmeta na akwụkwọ nsọ si na arụ anya ebe dị na ụta ebe dị nsọ nke Chineke ugebe ọbụla bịara

menino Jessica! Que <laughs> livro?

ịfụ ya n'anya Jessica nke mma ịfụ nwoke n'anya onye mma Jessica na-eme bụ idina nwoke nara ya ego na nwoke n'anya m ọkụ ya ọ bụrụ ya esi ebe a Love is a beautiful thing, oh. Love is a wonderful thing, oh, for us. Love is a beautiful thing, oh. Love is a wonderful thing, oh, for sure. I love you, my baby, oh. Only you. I love you, my baby, oh.

Love is a beautiful thing, oh, love is a wonderful thing, oh, for us. Love is a beautiful thing, oh, love is a wonderful thing, oh, for sure. I love you, my baby, oh. Only you, I love you, my baby, oh. Kìlọ̀ yóò gbàgbé náà ẹ̀ bá kan.

beautiful thing, oh. Love is a wonderful thing, oh, for us. Love is a beautiful thing, oh. Love is a wonderful thing, oh, for sure. I love you, my baby, oh. Only you. I love you, my baby, oh. eche ma ọtụtụ ihe ndị ọzọ gbasara ya ka na-aga ka ji na-aga nke na ka ya mba ọ bụrụ isi wee chee ụmụtụ ahụ biko ịma na ihe nwoke na-echekarịrị ya mgbagharị jụrụ m isi eziokwu eziokwu k He never can as numbers and rest you. Olhe madam Talefu. Ọ̀gá kẹ̀, kedu onye bụ ọ̀gá ntị ka ngwa gị na mụ na gị na-aba arụchago ọ iwu hapụ m aka ka m nwere ndụ mme n'ihe nke bụ n'ihe ọkpọrọ nchọrọ kedu ihe ha Trump mba asị m gị mba ọ bụrụ ọsụsụ m bụ nwaanyị na-arụrụ gị ọrụ ị nwere ụmụ nwaanyị ọzọ. hapụ maka ka m nwere ndụ mmeri ihe ọ bụrụgodị na m bụ akwụ na nnọọ wee na-ezuzu ezuzu bụrụ onye iberibe kịta anụnwa achọgo m ibi ndụ ka m si wee chi ibi ndụ hapụ m aka biko o nwee ebe nna agadi m mkpa oge adịrọzi achọrọ m ịbịapụwa kịta anụnwa biko ofu ọlụ ofu ọlụ a m ka onye ọbụla agbasa ide a na ihe m na-ekwu gekwa ntị ọkwa ịkpa ihe nna gị na akwụkwọ kịta ọkwa ịma ọ bụrụ hapụ m aka ka m were ndụ mmeri ihe mma akwa mbọ fụ na ndị uwe ojii maara ihe niile mụ na gị na-abụ na aga dị ike ọ bụrụ hapụ m aka gwagodo anụ mpam anụ maka o mepe ihe anụ aka nsị ebe a pụọ gbuo ya ka o ihe a biko ngwa gị nke bụ eziokwu nke bụ eziokwu bụ na machọrọ ndị n'aka n'obodo anya ife siri ike n'obodo anyị ka efe na ime mana ọnwụ ụfọdụ site ka nnọtaba mana chekwa eziokwu kemgbe na ya na-abidoro anyị enwezikwa agụụ ọcha na-egbu oji ka esi n'obere ebe ebe nke amakwa nne akụkọ ga-ejugo m ntị nwanne m ọkọ ọkọ m ntị ọ sị m na ị na-agbaka ya isi nke ukwuu imeela nke ukwuu na-eletere m ya anya <laughs>

지금이야. 기타 기타. 안다 저 손나 손나 다 손. 소마디. 응 이거 할 거예요 이거. 이거지. 이거 daqui, daqui tu fica no balão. ịnọ ise nwoke gbawachara ya obi chineke ekele dịrị gị hmm, mma akpọkwala gị mmanya mma akpọrọ gị nnọọ mmanya ebee ka m ga-edu gị wee jee gwara m okwu ị na akwụsị apụ esokwe m ga-aga eso m ga-aga ebe ọbụla ị na-aga eso ga ọsọ <laughs> Ee, anyị nke gị ga-emekwa m ndụ ha bata n'oge na-adụrụ anyị mgbe ka ehi chọka nne gị ọ na-ejide ụkwa ụkwa nwere m nsogbu m ga-ebutere gị ya anyị m akpa m na igodo ụgbọala ga-ebutere m mgbe nwere gị o amaghị m n'etiti onye m gburu abụ m ị na-alụrụ donald ọrụ ya <laughs> eh. e e e bata n'ime eh, o nwere ebe m na-aga sị ka m bịa bịazie oge ozi ee eh, donald si nye gị ha mm-hmm. amara m emechi nene ya kama na ọ sị na ọ ga-akpọ gị n'ekwentị ka gị na ya karịzi Thank you. quadro monnaie na moeda. ada de cara, de cara, ada cara, nessa. Mas eu vou ver se dá pra dar pra Tiwa, kamu baca nak bawa dia buat No, not. Jessica. Jessica. Ezinne. Oh, Não, Take him. No. Não, No. Oh. <laughs> No. Não, nne m mma Não, bụ ofu onye Não, ndị kacha não Não, n'obodo anyị bụ Não, ndị na-edozi Não, onye <laughs> nwa bụ Não, izizi não gị Não, ya enwekwa atụ <laughs> ịma nke si na esi nụ ee kịta kịta ọ batara n'ụlọ a ka o kwugoro aka ọrụ m kọwasịa ka ọ dị nne daalụ ngwanọdụ ọfụma ka echọnụ gị ihe ị ga-eri nnọọ nnọọ